O ruru otu ụbọchị, One Day, Children's Song Ndewo This is Yvonne from Learn Igbo Challenge and in this video we're going to learn a simple children's song called Oruru Otu Bochi. One Day. This is a children's song that um, we used to sing when I was a child. But before we start, there are some words that we're going to learn from this song. So the five main words we'll learn from this song are ụbọchị day mmiri is raining so when when you hear mmiri and zo or nezo or ozuzo you know that the person is talking about rain Le anya Le anya duke ne ne mother no no welcome ready let's get started ka anyị bido ka mmiri na-ezo wee anya n'ilo m wee hụ nne m ka ọ na-abịa mgbaba gbaba ọsọ wee gbakwuru nne m wee nara ya ihe o bụ wee sị nne m nnọọ ọ wee sị nwa m daalụ ọ wee sị nwa m daalụ So I'm going to sing it a lot more slower this time. Ready? Oruro to Bochi. Ka mmiri na-ezo mgwela anya mgbaba gbaba ọsọ wee gbakwuru nne m wee nara ihe ọ bụ wee sị nne m nnọọ ọ wee sị nwa m daalụ ọ wee sị nwa m daalụ I'm going to sing it again. O ruru otu ụbọchị ka mmiri na-ezo, m wee anya n'ilo, m wee hụ nne m ka ọ na-abịa. M gbaba gbaba ọsọ, wee gbakwuru nne m, wee nara ya ihe o bu, wee sị nne m nnọọ. Ọ wee sị nwa m daalụ. ọ wee sị nwa m daalụ o ruru otu ụbọchị ka mmiri na-ezo anya nne m ka na-abịa mgbaba gbaba ọsọ wee gbakwuru nne m wee nara ya ihe ọ bụ wee si nne m nnọọ ọ wee sị nwa m daalụ ọ wee sị nwa m daalụ So the words we've learned today, the five, the five main words we've learned today are ụbọchị, day, mmiri rain. So whenever you hear mmiri and zo, you know it has to do with rain. So mmiri on its own is water, but when you add mmiri or mmiri zoro or mmiri nezo, so when once you hear that zo, on it, then you know it's um, the person is talking about rain. Then le anya, le anya, look. Ne, mother. No, welcome. This is a really short and nice song to learn, so it's quite easy. That's it for today. God bless you. See you soon.